I will carry any professor here, no fellow lawyer, and that day, no more. Onye nọ n'iru member of the cabinet. Yes. Amanike cabinet. Na ọ bịa ka Agara gbachiri Agara a sị m na ọ ya adịrị gị mma chukwu chọọ ime ibe siri ike ọ nwere iwe a sị na o nwere iwe ọ bụ ọ chọọ ịnụ ọgụ kara aka ọ nwere onye dị wik anyị asị na ọ ya emenwuro ebe ya ọ na-eme nnukwu iwe ọ na-eshi eke obodo so chukwu chọrọ ime ibe siri ike na naijiria ọ chọrọ ime ime siri ike na Naịjirịa o wee jee weli Labour Labour Party ụfọdụ ewezisi gị ka enye m Labour kedu emeche anyị amanye m Labour oh eh? mgbe m chiri ga echichi ya gara egbachila ụzọ ịma na ụfọdụ amara ibe ọ agbawo dịka izuzu agbakwa anya egbu na-abụ asị gị lebana ya dada lebana ya dada victory gị ya serebete na palace nwere ike mgbe ahụ ya abụzi uncompleted palace ọ bụrụ completed palace ahịa celebrate ya mee nke mmadụ ihe eme victory bụ chukwu ka ọ dị n'aka ekpere m bụ na nke ihe eme na chukwu ya emetọpụ ya nke ọ bụla ihe eme nwere chukwu ya emetọpụ ya obi anọkwana gị mmiri maka na ọlụ a na-alụ abụrụ ọlụ mmadụ ile anya kemgbe lebo ji bido a na-asị kedu ndị bụ lebo kedu mana adaozi mishọn na naijiria na a na-asị kedu ndị bụ lebo ịma ọ na-apụ ka asị bido ọ ndị mere mmọnwụ mbụ na-emekwa ọzọ ndị mere mmọnwụ mbụ a na-emekwa ọzọ wee sị na ọya adịrị gị mma ọya adịrị gị mma ọya adịrị gị mma mbọsị elekshọn mmanwụ ya na-agba mmanwụ ya na-agba a na-enene ya ine anya n'elu iwe na mmanwụ na-agba ine anya n'elu iwe na mmanwụ ya agba ibe na eme ụfọdụ obi etikwele gị eti ife n'isi uke mma gị n'ụzọ ke mmadụ amakwudo gị onye na-achụ gị nwe ada onye na-achụ nwekwu ada maka na achọrọ okwu nọọsụ ime ka ọ dị mma ee anya dịrị mma ije na-eji ibe anụwa iru ya taa anya anwụ iru ya taa anya anwụ ọ ga-ata anyị amụ na sineti tokwu anyị amụ na jeneral onwere ibe nyere chukwu imele wesị na ya dịrị gị mma ndị niile na-eso gị iwe ọma ka a ya esitie nwere onye ya esitie ọghọm wee sị chukwu nya biko data ọjị a n'otu iPad niile nwa m nwoke ka m echetazi meyọ all ka a na-emezi na gwara gị na akụcha ịgba niile ahụ mbọsị oyi ebe na ọ ga-ebi ọ bụrụ ngwa gị akwụcha ịgba niile ahụ mbọsị onye ebi iwu ka ịtụ ugo na-aga ibie ya bụ egwu ada ọ ya adịrị gị mma ọ ya adịrị gị mma ndị mere ndị ọzọ ya emere gị ime ihe mere ndị ọzọ ya emere gị mgbe na-asị na ọbịbịa unu bịara ebe a taa nyere makebụl and the testimony ayɛ neɛ wɔsi tukunya bi kɔtɔ gya na odi kaita ne bɛ sɛ na k r i s t bɔ ne wɔn. Ọjọ́ ajé àyẹ̀bàdì sẹ́yọ̀. ọbụna onye na-awụzụ ịnọta aba ịnọta aba n'ọbụ ihe anyị kwuru obi anyị ka ọ dịgosi

ocheeze daalụ ọrụ igwe o ndị amadụ ka ekene m ụnụ ọ tojukwụ m ejozu m ọmụ ọmụ taịmụ ekpere na ọ dị n'akọ asikada kene igwe na ndị obodo ndị na ndị na-aga iji ha bụ n'ụzọ ọ bụrụ na ụbọchị ebe ya kwuru ogologo okwu mana ebe ụbọchị dị a eh, ana m asị ka n'obere oge anyị ga Mwen avro de anakawa kawa neba. Lupogo. Ndị anyị ji abụ ndị Labour Party bịalịa. Mụnwa bụ senatorial candidate na Prọfesọ Rina Nọrọ bụ House of Rep candidate. Waka na South Federal Constitution. Then eh, nwanne m nwoke bụ Mayor Federal Nọrọ. Ọma Tisikwama. Na ndị campaign organization. Ụlọ anyị wee gbara que Nikuja hapa nao sasa tutasema kwa hiyo na eh kwa moziji ba kunuko kama hizo kisha na kwa kaka eh muda msomo eh apam Komuna ne sa bebe na December 20 mwana na kwenda. Komuna so. ndị a na-enwe ebe ahụ ụlọ oke ikaba anyị sikagaba ụlọ maka elekshọn na-apụta n'ọnwa na-abịa ee ịga onye n'ọfọ na chineke ga-esi na Labour Party wee mezie Naijiria ọ na-akwado imezi Naijiria o si na Anambra steeti weta onye alo maala ọfụma pito tinye n'isi ya wee isi dọpụ ntrela awa na ọ Peter Obi ụzọ okwu ejida na-ewu ebe niile Naijiria gbara gburugburu maka na ndị a na-emegbu emegbu Chineke chọọ ịzọpụta ha o mepere ha ụzọ ụzọ ha awa o mepere ndị Igbo ụzọ a na-akpapụ ya akpapụ o wee jee eme mekwu ya etu o si eme na mbụ oge o zitere nwa ya nwoke bụ Jesu Kristi ebe a mụrụ ya na Betlehem ụlọ Nazaret na-ekwe ebe a na-akpọ Betlehem ụlọ na Betlehem jekwa ebe a ụlọ ebe a na-azụ anụ ka e ji mụọ Jesu Jesu wee si ebe a wee pụde ije mechaa wee mee ebe mere ụwa wee nachie nna ya kpọtara ebe a ụdị ya na-ede ruo taa ịgọcha ọjị na mmadụ ka ise n'aha Jizọs Kraịst onye a bịara na makwa etu o bịa ọ bịa n'ọnụ. ka nwa ogbenye mana ndị amụmara ama nnọọ chukwu bịara ibe ahụ eh, ọ chọghị igosi ndị ụwa na ọ ga-esi n'obere ebe wee pụta wee bịa n'ebe eh, egwu na nwa ịtụ ka chineke tinye na onweghị ihe anyị ebe ahụ Obi pụta ụzọ ndị na-ebe ha ha achọkwa maka na Peter Obi si na Labour Party wepụta oh, so na Labour Party ya bụzi pati ndị Naijiria kwetara na ọ ga-emezi Naijiria so Peter na-eje president Chukwu mụnyere ọkụ o ji tinye n'egedege ihe ọ na-elele tiivu na mana ụka gara aga ọ kpagharịrị n'ugwu Awụsa n'ime ọ dịka ọ na-akpa ibe na-emebe aka ihe mere n'ala Igbo Kano Kaduna Naija katsina like ndị mmadụ a na-echi eke ikpuru igwube banụ na-echi ebe na onye chukwu machi gosi onye igbo ya zọ prezidenti n'oge ochie dị ebe a mepere ụzọ mba na-emechapụ na ndị mozri kraịst niile mere mitin ụbọchị ụka ndị ọsa pụtara ya bụ ibe na-akwado imere ndị be anyị aghọtabeghị ya ndị na-aghọta ya na na-aghọtazi kịta na ife a ka ọ ga-eme mana chukwu amachughị na ọ ga-eme anyị nwa nọ ndị lebọ pati maka ọba ha n'ebe a kpọọ m nsi na abụgaba soro ya ikwu na ya abụga ya na etu a ka anyị malite oge m banyere lebọ pati ọ nọrọ na ọ bara 27th of May mụ abanye na 31st of May four days apart ọ kpọrọ na m nsi prezident enye gị tiketi ọsị olu na mọnde nye tiketi mbụla akpa m ejekwa na tv gwa ndị naijiria oge m ga-akọwa ya ọnụ na onwe ebere pati wee maalụ ha atụ sọnụ etu a ka anyị si bido na Anambra wute apụga atụrụ ebe anyị na-eje emekasị ya ka egwuregwu kiwa anyị bụrụ PDP pụọ n'ala PDP na-ata nke atọba n'ala ọbatago ọzọ sinsi ọ makara ebe ahụ nọchie ebe anyị ọzọ ikuze Peter debe PDP nọrụkwa ebe ahụ wee jide apụga ọnọrụ ruo nke ibe na achịta ya dịba ọzọ mana dị mkpa bụ na ije ahụ anyị na-eje chineke gọziri ya gọzi ya na anyị nwa nọ ebe a mụnwa na prọfesọ ọrụ bụ prọfesọ kọmna music prọfesọ kọmna music prọfesọ of management sciences ọkwa nnukwu mmadụ ibe dean of the faculty of management sciences so adịkpọpụ ebe ahụ ka ọ dezo ha sọvel mụnwa na-azọ sineti na House of na Central for Labour Party nyawa Ọka North nsaba prọfesọ dịba onye na-arụ Abuja a ga na-eti etu ọbata ewu na-etinye nnukwu oche maka ndị ya bịa na House of Rep ya prọfesọ nwere ka ọ so ya bịa achọba ndị ma ihe ndị nwere bred maka ọrụ a na-arụ ya arụ mgbe a ga-esi na-eme nke mere na kpọọ ya amaghị afụzi ka onye ọfụ maka na o nwere ebe etinye onye ọma arụnwụ mụ nwa na-eje sinet nke ọhịa na-eme ọka mkpụrụ nwere ọnwụ na agba elu m na-eji agbanwe na ejim aka aka m etiwe akụ mime si n'ike abụrụ n'ebe m nọ nke ọzọ na afọ ndị Igbo n'anya for 20 years of being around Nigeria maka ọdịmma ndị Igbo ọ ka m jiri kwuru abụ ama mgbe m ka dị yọng wòle ebulu nnukwu ijele wee mee ya aga wee bido rue taa ọ mere ya nwa ọgụ dị na aka na aka fight ya ma ọtọriti so ọ ya ka o ji bịa ejere m sinet nọ 17 months 17 months ka m nọ na 2018 2019 machi na azụ maka ikuku Peter Obi kuturu n'oge ahụ ọ bụ vice presidential candidate asị ka atụwa pdp ka Peter bụ vice president huwezi kuchapụ n'ụlọ so kịta mụ na ya kwụsị abịazie na nke mụ n'ụlọ ndị ya ịba nwụrụ all my all my political songs always. Yes. I, I, I know. When I read, always go my money and never. I know. Why I know? We came and got about children ever. When I came here, seen the seven months or eighteen months. Ego sinna mo na ama dukɛ duma. Ne street light yi sinna mo na. One year, n sinna mo street light. abalị onwuru na-enwu bụ na dịka London eh? agụkwa nwa bụ na yunivesiti nwanyị ka ọ wụta ọpapa nwa gị nwoke ibe m ji agwọ ọgwụ dị ndụ zubere faya ana m ejere na eh, nsu abacha n'abalị ya onye abatara biye amarọ m na nwa ya ka m na yunivasiti. so ọ na-eme ọfụma ekwuru akpọpụta nwa nwaanyị anya nwa nwaanyị bịa kenecha ya ọsị na ọ ga-ezuru nwa na scholarship na oge ebidoro na 2018 na ha mara na ọ ga-awọk maka na one year after anaghị ha ntụ mere mana m kpọrọ azụ bụdo ruo taa ịta ka ntụtụ nwa ya lọya lọya lọ ọgụ so na ebe m na so ibe nna chi egwu lụrụ na ahịa ma ekwuru gaba ka anyị gbapụga ekene ndị amanụ kele n'ụzọ na ibe anyị chọrọ egwu ka ụnụ kwado lebọ pati ebe PG na wuman leader pan union ebe a igwe na ndị ichie nọ ọ na-ekwu ibe eme na amalite ya agbapụ gbakere ọkwụ onye abịa ka ọ mara ya rụwa ọrụ oyibo ọ na-arụ akpọrọ nke ọ na ọrụ oyibo na nke ọ nwetara ọtụbere ndị amara ruo na nke ma a amaduke ya bụrụ akụwa ya ịtọ mbọsị maka ya na abụọ the first day of the fifth of uh, February ẹnẹ nẹ ato back? I ka yi my dama no ke onye ɔna bia na asa gyina na yaso akyi ya akɔ general atɔ yɛn gye na ɛgye atwɛwa kere president kere nke senate kere nke house of reps ɔkɔɔ na yàtɔ ofu bɔsɛ ɛfɛ ike lɔbɔ ɔlɔbɔ jɛ wɛrɛ nke ato ɛba wɛrɛ nke ato ɛba ha nta da akwụkwɔ ahụ onye akyere ya ɔlụ ebe ahụ ɔtɔn bɛ sɛlɛ mmadụ papa mama na pikin lp ibie nke a wetakwa nke ọzọ shi bie ebe a tụrụga weta nke ịtọ bie ebe a ịchịkọrọ ya na-atọ ihe nwụrụ ya n'akpa debe ebe banye banye na mmanya rụga ọrụ ndị Igbo si gị ndị mụrụ ka emechaa ka ya etu a ịma na Peter Obi ejebego ịma na nwanne ụlọ nwoke kabinet chief ụlọ gara gbachiri ụzọ n'ogini ịma na prọfesọ ma ibe ebe ogini si ekwena ka ndị a na-akpa evi bateba confuse maka nke nwaanyị so ndị ahụ akpagharị ọnọdụ 12 years na senate mana ya nata ọ national m nke ọ na-ebe eso Atiku n'ike na-agagharị anyị nwa na-ata ahụ na-agba mbọ ka prezident okwuo na onye onye Adamawa ga-abụ prezidenti ịbụ nọ nọ n'ọwa Igbo si so onye na-ebe ntachi ọnọdụ ya n'ebe a nkịta n'ebe a bụ na m ga-ekpochakọrọ vootu niile ojegba m akwụkwọ na kọt orunehihie a enye bribe jọji sị ma abụghị kandideti uche gbe akwụkwọ ọ ebe a a anyị machara onye buniri nna ya elu nne ya jọchiri anya ngwongwo na ngwongwo oge gbanyere n'ebe mma anya ihe a na-eme jọji ya kpere ikpe a anyị ejebe court of appeal within two weeks a ga-eset the judgment aside ewepụrụ e judgment ewe face the judge aga m emechicha anyị gara Naijiria ụrụ ya ndị nwunye maka na olugo oge ndị mmadụ ga-akwụsị iji naijiria iderie ego ịtụghasị arapụghịkwa echirikwa kootu gakwa na ọkpasịrị na-ekpe ikpe o ikpe a na pati ọzọ si na onye ahụ enweghị rait ịgba ndị abga akwụkwọ ụba na ọ tụfuo ya oruo na nke masịrị uche egwure nwere aka agbamakwụkwọ uche egwure onye Labour Party ọ pati na-ekwu onye ya kandideti so ibe a ekwughị ya ọ dị adị tọgbọrọ nwa onye nwere ike ibe ụdị ihe o mere tata mana o mere na be anyị bikọs a na-ebinye m ego elu na agwa ya o oh, Victor mụ na-ekwere ka ọ bịa Abuja ọ bịara na Abuja ọ kparịkọ ibe niile ọ na-akwa ekwe ekwe ọ ga anụzụkwa ndị Awụsa ụlọ ya ego si gbara ndị mmadụ pavl propaganda ka ji eme nke ata ka ebute propaganda na-eso gị azọ pavl ebe ebe a ụmụ nwere okpuru ya na n'ọba n'isi <laughs> maka na ọmeri izu ụka na abụ ugbo ruru gị sị na kọtụ atụgbuo n'ihe arụ anyị na

na e represent each village dị na Amalike ebe akwụkwọ dịkwa town union awesi na ị na-abịa asị na anyị na-encha ya anọ ebe a chere na mkpa anyị na-ekwe gị bụ na o mesi anyị n'aka Amalike ga-enye gị votu anyị na gị bụ aka anyị na aka ego anyị kọrọ igwe kọ n'ọfọ ego agụrụ ọ ga-adịrị unu mma unu ga-eje n'udo unu ga-aga n'udo bina all the aspirants ma house of rep ma house of assembly ma yes anyị ga-enye vote ọ bụ onye nke anyị so na ọ ga-adị We mma ọ ga-adịrị unu mma nwunye dị ije ọma ma dole wani wani bin ma ahmadiga ahmadiga ahmadiga ahmadiga da ba gara mu da da da Thank you.

Labour Party People of this election. Yeah. ebigolu naijiria aka ebikwana ịtụọ vootu ịtụọlụ pita ịghanye ya akpa iteze tụwazie pati ndị ọzọ ịma na agwọ na akpị ka ị na-ahụ na pita ka o ji iwe jee n'ọlụ ọ ga-adị m otu ahụ biko nụ ebe esịrị mmadụ na-atọ papa mama daalụ anyị nwere ife ọma anyị chọọ inye ọhamadike ka anyị kọwalụ ya rizin eji ya enye na ọ bụrụ ibute iru ibunye mmadụ ahamadike imelụ amanute anyị ripụta na Anambra site n'aka ịgbake iwe dị mma ka iji chọọ ka anyị gị ọ na taịm adịrọ we have a good plan on you biko ka anyị na-ayọ gị n'afọ a n'afọ a youth amanụke ka anyị ga-enye gị awọdụ a lụrụ ọlụ gị gaba n'iru elozukwa sọsọ gị bụ sinetọ nọ seventeen months mana ife ịlụrụ enwere atụ anyị wee sị ka mkpụrụ n'iru amanụke wee kelee gị ọ gị bụ mgbe ị nọ national chairman pastọ gị bụ chairman kwuru eziokwu mana ilota ọ mụ bụ kanselọ ọ nọ mpol na amanitewo dịsi ike n'ọlụ ọma gị ijewe ga ejewe na ọ bụrụ na ị anyị eje Thank ọma so daka Ọdakankwo anyị kenere ọfụma anyị kenere ọfụma daalụ daalụ Augustine Obi Arụka Arụka daalụ thank you mgbe na-efe ka anyị kwuazie ka ndị mmadụ n'ebe anyị ndị yut kwenu yut kwenu yut kwezuonụ um, okwu anyị na-ekwu ama ete aka ndị nne m ndị nne m ama aha okwu onye na-eto aka ehm, ihe m chọrọ ka m gwa mbụ n'ebe a bụ na ebi n'onye Anambra steeti ọ na-azọ prezidenti Naijiria mana ife m na-ekwu na-azọ prezidenti Naijiria ihe tiketi eji azụ ya Labour Party ọ Labour kwere ndị Igbo ọnụ PDP were tiketi wenye Atiku onye Adamawa APC were nke nke banye Tinubu onye Lagos Labour Party were nke banye pito Obi onye Anambra kere onye anyị ga-eso kere onye anyị ga-eso ndị agbanụke ma ive maka na onye bịa sonyere nwanne ya ọ pati a na-akpọ Labour Party bụ na ndị Igbo na-azọ prezident tata na Naịjirịa onye Igbo achụbighị Naịjirịa o wee ruo na nke a Labour Party wee wee tiketi nye Peter Obi o wee na Naịjirịa ndị Naịjirịa niile wee gbaa ya okirikiri na-esu ya ya na Chineke na-achọ ịza ndị Igbo ekpere na February 25 atụta akwụkwọ Peter Obi abụrụ prezidenti Naịjirịa adịghị ndị Igbo mkpa ka Peter Obi bụrụ prezidenti Naijiria ka ọ ghara ị na-agụpụ anyị agụpụ ịbụ ka ndị yutu juru ebe a onwere onye na-enwe ọrụ bụrụ prezidenti ndị yutu a na-ebe onye ọbụla enwe ọrụ ndị amanuke mmepe abata karịa ọnọdụ kịta nke bụ eziokwu bụ na mụ na ndị amanuke dị na mma kwụrụ mara onye mbụ mụ abụ na-apụta n'azọ seneti ka nnọchite anya ndị Anambra sentral mụwa nwoke okpu ogologo ọ bụ ka ndị Igbo ji aba mba na Abuja mụ ka eji ana makara maka mpụta ebe a ma ndị ugwu ma ndị ndịda onye ọbụla mana nna ya ekebe etechiri m gbaa mbọ ọbụla ndị Igbo kete nkeba achọrọ m adị m eji ebe ahụ esogharị ndị mmadụ n'ike aga m anọ ebe a na-ekwu otu o dịrị ndị be anyị na ibe a eme ka ndị be anyị kute ume ndụ ovenji eje eje sineti nọ 17 months 17 months a nọrụ alụlụ ụmụ strit light na amanuka ebe a ọkwụrụ akwụrụfụ strit light ndị yut ewere m ofe onye n'ime ụlọ nye scholarship agụ mmadụ Chinonso Christian ọ nọ ebe a kenne nenne ebe a enye scholarship 2018 wee kwuelu ụgwọ akwụkwọ ife ọ gụrụ bụ lọọ na yunivasiti lọọ lọọ ya ka ọ ga-abụ ọ bụrụ ife niile ka e ji egwu egwu oge nọ na seneti ndị naijiria mana ọ nwere onye igbo bịara ebe ahụ onye maara ife bụ okwu na-ese okwu malụ mgbe ekele nke ụkwa adịm eme anya ụra nkune na-ekwu ka o anọrọ m sineti a one year wee move the best motion na Nigeria na ebe a ihe aba awọdụ award win for the best motion move na National Assembly 18 ibe nna ya ọnụ bụ ndị be anyị ọ bụrụ ife niile ka eji eme politiks Kita Peter Obi nọ na Labour Party na-azọ prezident ndị a ga-atụrụ akwụkwọ ndị niile nọ na line ya ndị na-azọ sineti na ndị na-azọ House of Rep na Labour Party Peter si azọ prezidenti achị unu akwụkwọ na-atọ unu enenye ebe eselu pati ya na-atụrụ akwụkwọ unu ọchọ Labour Party bụ ebe eselu mmadụ ịtọ Holy Family papa mama na pikin nne nna na nwa ede LP ọ bụrụ LP gụrụ ya ịchọ bụrụ onye achọ foto esere mmadụ ịtọ nna mama na nwa ọ ka na-akpọ Holy Family ọ ya ndị Labour pati unu je na atụnye ọ bụkwara iweta nke a dị nke a ka ị chọrọ ọzọ ịda akwụkwọ e nyere gị ka ị gụọ ịchịta ịtọ anwa ịchọta ha n'ebe esere papa mama na nwa ibinye aka ebe anwa ibinyekwa ya n'ebe anwa ibinyekwa ebe na-atụ dewere na akpati unu mee etu a nwere unu ejegoro e ndị Igbo ozi eziri unu fọ ndị a Peter Obi abụrụ gịnị President, from there ọhamadike ahụrụ sinetọ from there prọfesọ lidia nọrọ egbu na yunivesiti ka esi kpọpụta ya ka o jee ozugbo ozi ọ ụdị nwaanyị dị mma izipụ izipụ abịga ọ bụrụ ndị na-akọ ọnụ onye nke adịghị akọ ọnụ adịghị akọ ọnụ ebe ka ọ bụ otu ebe ahụ ọ ga-alụ ọnụ ndị a na-akọsa ọnụ ndị a na-akọsa ọnụ ọ bụrụ ibe acha ga-alụba ọhụrụ nwaanyị nke a nwaanyị nke a aitrọs onye nke a aitrọs onye nke a ọ dị aka ọnụ ọ ma ifere nne ọ prọfesọ onye nke ọzọ na-aka ọnụ ọ dị ebe a ka ọ na-eyikwa anyị ga-ewereta nke ahụ ụlọ were nke ahụ jee Abuja prọfesọ onye ebe ahụ nnukwu ọkwa sụwa nnukwu oyibo onye na-asọpụrụ ụmụ nwoke onye nke ọzọ na-asọpụrụ ụmụ nwoke ọ ga-anatazi ọnọdụ ahụ iri na ịbụa n'ebe a ka onye ọzọ jee mana ebe m na-ekwu ọ sịrị bịa ebe a sịrị bịa na sị ya sịrị sịrị sịrị sịrị ebe a pụọ onye ọ na-akwado bụ Atiku ọ na-akwado Atiku ọ bụ prezidenti anyị atụrụ ya ọgwụ ka o jee sineti anyị nwere sọpọtụ Peter Obi ka a ga-atụnyere akwụkwọ Labour Party ebe esere papa mama na pikin ọlụ ozi a ka m ka m na mgbede a gbara mbọ menya unu menye etu a oke unu ga-abịa ndị nna azụ akwụkwọ na yunivasiti ọmụ ụlọ ka m ga-ewerekwa kwụkwara ndị ọzọ ụgwọ akwụkwọ lụọla mmanụ ka ọrụ dị iche iche etu esi alụkọ ga-esi wee lụkwara unu Peter Obi bụzi onye isi ọ bụ na ebu ụzọ abụ ya ndị asị letabara ndị amanuke ọsụmaka ebe a ga-eme asị weta ibe ka enye ha ọ ga-egene m ntụnụ maka ọmụ ga-anọchite anya na sineti na sentral ụma na onye ọzọ weta ebe weta onye ebe a okpuo ebe niile n'anya nke nwaanyị so ndị awụsa ya na-abụ na mara dị na Niger mana anyị nwere ndị ichie onye ichie ụjọ anatanụ ahụ m ichie ịbụrụ okpu mmemme ịbụrụ okpu mmemme unu afụrụ okpukpe mme na ihe na-abụ ụmụazụ ebe okpu akwụ ebe anwa ana m ekene unu wee sị unu jisi n'ike unu ịnị na azu ebe a ka unu abụrụ lụọ ọrụ abụrụ na-alụgo ndị Igbo ọrụ ọnọdụ na-egbogote na Naịjirịa unu esorokwa n'ebe a na-eme ekene m unu aka ji ugo